Klaasị nke mbụ ruo na nke iri na-egosi ọdịiche dị iche iche nke otu ọtụtụ, nke ọnụọgụgụ dị iche iche na-anọchite anya ụdị, otu na ọbụna ọnụọgụgụ na-anọchi anya ụdị dị iche iche.